dibịa nụrụ mụwa wa n'ọhịa mụwa wa n'ọhịa so ego niile izutechara nnọọ n'ụlọ m nọọ mụ na gị nọchara izucha ego m enwe nnọọ ihe ị ga-eji emepe na iji emepe emepe shrine nga na-agba afa wa n'ọhịa chidi mụwa wa chidi wa nọ mpama gee ntị m chidi gee ntị m agwa gị gwazie ya ọfụma ihe awụrụkwa ego igwe ma mbụ ihe m ụda awụ ego igwe eze dibịa ọha dibịa niile gbakọrọ aka chi m echichi si m bịa m reprezentị obodo abịakwala abịala nga gị chere na ọtụ m na ngana mbụ gwa m na ị chọrọ enyemaka ọ ga-aka mma na ị bịara ngode asị m na m nyere gị aka na ọhịa maka enyemaka gị ji maka ịbịa m nyere gị aka m nyere gị aka gwa gị na m chọrọ enyemaka onye oshi ga-enyere m aka onye oshi ọha maka enye aka ndị oshi na-enye aka onye oshi ka enye aka ma ọrụ mmadụ ma ha dị ndụ n'oshi agara nsogbu anụ ihe nkwụbịa ga ka m ndịgode awe

Chere ihe ụmụahịa o. Ihe Ihe ka ị na-ahụ ihe. Ihe ahụ dị handụl dọọ. Ihe ahụ dị ahụ patikụl. aka igwere ihe. Ihe agha Mkpụrụ otu mma ahụ mbe meriri be nke a ahụ ozu. Anụ mpapa. Mfe n'ihe n'isi ụda gị hụ ụda nke gbọrọ gị gị ọdụbụrụ. ị na-agara mma mma agha m ha handụl dọ ihe ahụ dị handụl dọ ọwụda aka igwe ọwụda aka basikụl m were ọta mbe nriri be ka ka a na-eji akwa ozu anụ ọhịa ee mkpa esi m n'ụlọ ọrụ m sam abịa m mbịa ma rịọ ka m rie nri ma na-alaghachi n'ụlọ ọrụ ebe ka mma akpọghị ugwu m agara ahụ ụcha ọcha ọcha ahụ oji ejiwe oji lekere otu ede eri oge i yiri akpa ndị dibịa nwa obere amamihe fọlụ gị adịrịzikwa ị na-akpọ agarị okporo ụzọ kịta ka ịbanye n'ite nsogbu na anwaghị ihe bịa bịa m ụbọchị ọzọ <laughs> eh, mpa eh, eziokwu m niile achọrọ m iji ụda hapụ ihe bere n'abalị ka ọ wara anwụnta maka m kwuru n'ihi na ọwa anwụnta bere n'abalị m kwugbu anwụnta ya nwụọ maka ihe kwuru ụda amadụ mgbe makwa na ọ mmee wuo iche na ọ wee ego igwe mgbe mbụrụ gara ya nọ nga ihe mụda wee ego igwe na-ahụ na mmụọ na-ahụ n'ihe mpa ihe mụda wee ego igwe na ndị mmụọ na ndị mmadụ na-erikọ nri ọwa ha dị m ego igwe mgbe ahụ ka ị ga-awụ na mgburi iwe ịkọ vam vam vam ịkọ ihe na-enweghị isi na ọdụ nga m nọ mgburi iwe kọọ ọṅụ m kọọ ọṅụ m kọọ ọṅụ atịkpa gị ha ka oyo inweta onwe gị na keji akwa ime oyo ke na-ere ihe na-ere nkwụ nke anyị na eri nkwụ e? ịnwa nwa <laughs> mpa akwụwa na amaka tinyere ọkụkọ akị na mụrụ nwa ego igwe ịkwatọkwụsị ị na-enye ndị mmadụ na ndị mmụọ nri gị na ha na-erikọ ịkọrọ ugbo ịkọtara osisi ị ga-egbu azụ egbutenwe osisi enweghị ofu mkpụrụ ri ịbalụ ee onye nri rijiwu ha afọ ka otu isi enye ndị mmụọ na ndị mmadụ nri ịka njukene gị ị ga-abụ di awọ nwanwe bịa ju ugbo enweghị ụmụkwụ enwere ụmụaka nwanwe bịa sie nri enwere ụmụkwụ enwere ụmụaka ego igwe bịa rie nri enwere m okwu enwere m aka enwere m okwu enwere m aka lekịna otu ede enye ndị mmụọ na ndị mmadụ nri <laughs> bịa ga ọrụ enwere m ụgwọ enwere m aka bịa iri ihe enwere m ụgwọ enwere m aka ụda ka mma na ịmara ihe na-akụ ọ ụda itigere ego na bankị ndị bankị akpọ gị na foonu si bịa na ngị bịa were ego bịa udoro ego na bankị ma ịwere ego itinyere na bankị ọ gị gị wee ị na-asị m nwa bịa gaa rụọ ọrụ gị bịa ihe nri ya pụta abụghị ego m ọ bụrụ na ọ bụrụ na m na-ezu ori m na ezu ori kedu ihe nebe na-ege gị na-akọ ihe nwere isi n'ọnụ ịghọta na ụda ịnwa anwa akpaso m iwe ịkpake m ịkpake m nke ọjọọ ngọ na-adị m ka nne dọrọ ịkpake m ka ngọ na-adị m ka nwandụ e? mkọṅụ ibi mkọṅụ ibi size 210 ibi m ga-akọṅụ m ya ihe a ga-eji na akwanụ trọk mba ọdụ trọk tipa ka a ga-eji na ebu ibi m ọhịa m ga-akọṅụ kọnụ ibi ihe ụda ndị mmadụ ga azị eke igwe ọmpa nke ekiri ibi ọhịa m ya gbachiri nkịtị ka m hapụ mgbe ọzọ mgbe ọzọ ifiriri ụdị ọnụnụ firi ya nga m nọ mpa gaa zọrọ tipa ị na-ebu ibi nwe ma ọzọ tụrụ ọkụ ị na ya <laughs> igwe ọrụ m nga m na shọpụ kamera anyị si bịa o nwere ife anyị ji bịa ọkwa na-akụ m ka ọ nọ ga-ele gị oyi bịa ka ọ sụmọ ha ji bịa o nwere na m anyị mgbe ihe na-agba bọyị e e n'akụ shọpụ ọnụ enweta e n'ụlọ ọga nwere nwụchi abịa nga ọga nsị na ihe na anyị ya ọwa setụlụrụ ya ebe ebere nga abịa aba mba ọ wụrụ ya na ọka ịkọwala ụlọ otu o si dị anya ee na anyị were nwayọ okwu ụka awaghị ga-ewere nwayọ ka ọ ndị ewere nwayọ ihe a na-akọwa ebe a mm. ihe ji bịakwute n'oyi yere anya agbara ka iyo agbara ihe bịara wụ ka iyo agbara ka iyo agbara ka agbara nyere gị aka agbara ah, agbarakwa ya yọọ agbara gaa yọọ agbara ihe awa agbara ihe wee ze nwaanyị ịnọrọ ahịa aịbịrị ya agbara ihe a ga-achọkwa n'ịkụwa bụ na achọ ka emeela anyị ga ka ọ gbagọtekwu onye a ka eme ya ka ọlịnitekwu nne ụgbọ ka ihe onye ihe kwesịrị ikwu kemgbe bịa ngasị m na ị ka ihe agbara ebe onye ji akọ na uche bịa ka onye kesị m abịrị ya agbara ibiri irepụ agbara anyị Ee, ebe ebere bi ayɛ ebi amɛtɛ aka na. ego le ka ɔgɔn ju settle on. hundred thousand two hundred. two hundred. wɛtɛ ni ya wɛtɛ ni ya. ɛ eh, mba jogo. two hundred thousand anɔ n tɔrɔ ka yɔn jiba kɛ bi a ka yɔ ɛsɛ wine ka o mi kɛ dɔbili ɔlɔ ni ego. normally n yɛn ne ja dɔbili ego two hundred and fifty thousand naira.

mba nsogbu anọdụ um, ọ na-emere nke ọma ọ ga-alawa ọtọ nso bịa ihe ọnụ ji maka ya e ọ ga-emezu o n'aha jizọs n'aha n'aha n'aha ihe ji maka ya e bịa aka nwa mba nsogbu na ọ ga-awụ ịja ịja

ọ maka o ebe m gara ọkwa nzukọ e nyere m ịnụ e e n'aka ọgara ga na nke dibia ụmụazị na ya a ego nga tiga ego nga tiga ego nga tiga ego nga tiga ego nga tiga ego nga tiga ego nga tiga ego nga tiga ego nga chidi tiga

imagine saying he did 50,000 naira. I mean, but I'm movie. I'm going to tell her, I don't know. enwere họteelụ arụrụ ọhụrụ anyị enweta m nwa ọhụrụ họteelụ ọhụrụ na nwa ọhụrụ saa m ga nga ụda m ga-akwụ ụgwọ one week ma ihe a ga-eri ma ihe a ga-aṅụ ma ego nwa amewepụtara ego oke ya ọtọwụ 50,000 ụda amewepụtara nwa anyị nyere ka 650 naira oge ji ala ala ọ gaghị erikwu ya na họteelụ kwụ ụgwọ họteelụ ihe niile eziokwu m niile enwere nwa m nọ na-agwa okwu na-agwa okwu ya sị m na ọgide ekwe mm. ntili m kwọrọ ya ụgwọ hostelụ hostel ya 100,000 mba aga m na-edekọ ya na-edekọ ya ee 100,000 ị ga-akwụ iwu dike ego ibe nwanne m nwoke hmm? biko ihe m ji wee bịa nga unu anaghị ntị ihe nna ekwu mhm, biko abịa m ka unu nyere m aka na shọp mbọsi a unu bịa ee eh? unu fụ na ọ dịzi ka ebe a na-agba ọsọ ya eh? biko onna oyo onye na-epigharị achọ gị na-enweta ike ya tuo eyikwuru e, e, e, ọnụ ọjọọ abịa dịzi m kọstọma ọ gị na-eme mmadụ ji ikwu ka anyị hapụ ekwu onye ọchị ikwu kwuru enyi n'isi ọ dị ebe nga ọnụ ọjọọ achịzi m ndị kọstọma achọrọkwa m taa ọrụ kemgbe na ikwu azụ kọstọma ga-abịa nga iwere ọnụ ọjọọ itinye oyo gwa m dị maka ebe gwa oyo eji arụ Yeah? a 1,400. ego ijikwa mụ ego na na-enweta na shop ebe nna nọ na m afụnugo 200,000 naira ma ọnwa gwụ ị ga-esi nweta 200,000 naira afọ n'isi isi mebighị isi na-agba popcorn nyaala ego igwe nwanne m nwoke biko gwa m oyo chidi ekwuole m sọ 200,000 naira asonye ma mmadụ mm, ọbara oriri agbawa ya agbawa mana um, <clears throat> normally ụdị ọrụ na ọrụ eji achọ kọstọma ihe eji ara ese bụla seventy thousand maka na kama otu titi si kwu tinye obi ọma ike obi ọma niile nọ nga ọ nọ onye asị nweta 200,000 naira aga m abịa mbịa mbịa sawa ha ịbịa sawa ha na ha 200,000 ọta ka were ihe ime Rọgala. Hai! <laughs> Oyo. na Chidi. Mm-hmm. Hmm. Unu afụnugo 200,000 na n'anya anya unu na-aba. esi esinụgo a n'imi ọ metu ya aka. Nwa anụ ọhịa akị na ezuru ego ole? Ego mba akị. Afunugo ndị dibia na-ata akị na asịrị anyị. Oyo onye otu na na gị ndị dọkịta. Ihe na-agagharị. Ị ga-amara na hmm. afụnugo m agbakwa na aka m esi ka dị ọha mụ na ezigbo tobọtị nke nwa ngwafa mbọsị a kwamara unu ụla mana ifo ụmụ agbara niile na ebe a eh, ọ ala unu ala ha unu ịtarị oyo iche bịa nke ịchọta ịla bifo oyo ịchọkwara eh. ka iche bịa ịla obere zakpụpụ m nọ zakpụpụ m ndị ihuru ihu ihu ka ha dị akụ na ụmụ agbara eh, ha ga-apị unu ịtara ife unu tebesịrị aba ịtara ka ha ga-echi pị unu eburi gị nga na ebe nke nwaanyị anọ n'azụ akpọpụtago unu wa anyị ji gị anya akọ lido <coughs> oyo oyo onye mere ihu ka nchanwụ ịrụkwa ka mkpụrụ lido mba mkpụrụ seed mkpụrụ draft seed of faith seed of draft of faith bịa chidi ma gwa m hmm? ịhụrụ nga anyị n'ụda ihe ahụ dị mgbe ahụ nọ na city ị na-eme chidos chidos enterprises chidos enterprises nga anyị n'ụda agwụ ego igwe intanashonal abịaghịkwala kọstọma bịa nga abịa ikwu m ọnụ ahịa gị were ọnụ ọjọọ ma ihe so kọstọma ọkwa esere m na ya echi ọzọ akwenne Egigwele, egigwele, chidile, chidile. Nna kpokọnatanụ ee kpokọnatanụ. <laughs> Hmm? Ma ọ bụkwa nnọọ ọkọ m na ihe ji. Ma ọ na-akụ m mgbe ọbụla. Ihe jizi nwanne gị nwaanyị Chiọma. Hmm? Ọ nọ kazi ije ah, nke a. Mma. Papa. Onwe ya dị n'ọfọ a. nne nri rie nwata na-ajụ a na-ajụ anụ ọkwa ka o rijuo afọ hmm, ekpere ekwensu gbafuo na ndị nwe nne abịago gbafuo hmm? Hmm, ma ma ma anụ adụm anụ adọrọ ekwesịghị ịmụọ ya mbụ eh. <laughs> ejigoro ndị buso m egwu ama m nwatakịrị a gasikwere ike ji nwa na-eri ha nọ nwatakịrị bụ ihe eche ntị bifi tinye hmm? jiri nwayọọ iti nti hmm. ma chọkwana obere ife adị ebe a iti nti mama unu erizi nri nke na amakwụ na mbata hmm. mama mmeri ka m kwụchagodo ife adị m mkpa mama m ife m tata gịnị mere Adam gwara m gbamọkpa n'eze? eze ị makwara njideka mụ na njideka ọyị m nwaanyị anyị nọkwa na-apụta ebe anyị je wee fụ m chidi na ego igwe mhm. ha wee yikọrọ ihe nwa ha yi mama ha wee gafetekwa wee kene efe ekene ha chakapụ hmm? na ya nwụkwa na anwụ ekenefa na anyị fụkwa fa mbọsị ọzọ na anyị gafelụ eze butere nke ahụ maka gịnịzi mama ya nwatakịrị a nwatakịrị a jiri nwa na ụmụ anyị na-abanwe nri a nsogbu si gị ee na ha si anyị na ọ bụkwa na anyị fụfa kafa si na ndịda na-abịa anyị si na mgbogo ọ bụ na anyị ha si na mgbogo anyị si na ndịda na anyị anwụkwara anwa fụfụ ebe ha na-abịa soro ha si ofu ụzọ wee gafelụ ama na femerere ọ ga-arụ mama ichezọziri bịa ọ gwara maka na m ebutuko. maka na na-ebutugo nne m o nwere ifefa ma eme mpe nwe ụkwadị ifefa nwere ike ime adị ah, nweghị anyị emenwu mpanụ eh, oyiri nne ya otu ụzọ nwanne m baa n'ime oriri atọ na ha nwatakịrị a nne m baa n'ime jee jebute iri nke gị gbaa ọsọ gbaa ọsọ gbaa ọsọ ka nwanne m nwoke gbaa ọsọ kurukpu ofe anụ anụ gị ka rapụrụ anụ nke adị n'ite nwanne m eh? ah, otu ụzọ gaba ada eh? ada mmeji mara obodo oyibo chineke

ụzọ na-echi ụtọ ụzọ mọni mas amadioha ma ma unu ụla oyo ihe ọ tụpụrụ m n'ọnụ ka ịma amakwu ya amadioha makwa ya ụra ana m asa amadioha ụda ya kpọọ ọnwụ iri mana ọ bara uru isi amadioha bịa kpọọ ọnwụ iri maka nwere spes nke ọ ga-aba ọ eme enwere amadi ọha na ịkpọrọ aha amadi ọha onye nke mbụ na-agara bụ uzu chidere nwere nga onye nke abụọ ụnụ achọrọ ịkpọ ọkụ ya mmechi anya ma wee mepee anya o wee ka na ebe a mkpọ ụnụ ndị uwe ojii onye gị na-agbara ndị uwe ojii mgbe ọ maka ọ ọ maka m ji abụ

mpɛmpɛ funa deɛ mɛ mefa ma ya de ba mu. Chidi na eke igwe, ngwa bata na. maka ozugbo m bịara ebe anyị onwe ka o si dị m n'ahụ mana nke ị na-eme ihe akịta anyị ha obi wee ruo m ala maka mmiri ama m wee fọrọ mmiri aka na-atụpụ etu o si mara m wee bịa mbịaruo ebe akpọrọ m mmadụ n'oge mere piaị mana mgbe a m bịa kọwachalụ gị ihe niile ibutezi ife a amaghị m m na-ekwu ihe ya anyị nwaanyị bụ na ezigbote Bye. m gị ọkụ ya nna anyị otu a ka m si wee fịa amakwa m ihe na-eme nwa m nwoke kemgbe izu ụka afụbeghị m ụkwụ ya n'ụna ụkwụ ya atụbeghị n'ụna nke nji anya ma na-afụ ya amakwa m ihe na-eme <clears throat> iheọma enyere nwe gị nsogbu wetu obi ihe na-akọ kịta hụ ọ dị ebe m ọ dị ebe gị ụmụaka ugbu a ma ndị nwaanyị o ma ndị nwoke ohuo ka m gwa gị kelechi nwa maazị okeke sirila akwa mkpa ya na amama ya tinye na akpa wom siri ego ahụ wom gbafuo kemgbe ọnwa abụọ onwebe onye hụrụ ya nye njisi gị wetu obi nsogbu anọ ebe ọ na chidi anọghị n'ụlọ taa m ga-abịa chechi ọzọ ka m ji aka m bịa gwa okwu dụọ onye ọdụ wetu obi na nsogbu anọ ọhịa na-ahụ n'ụwa ka Bịa oh, gịnị ka anyị Chidi Chidi kedu ihe ọ Chidi ọ na-efuro maazị Udika anụnwa n'ebe a ka ọ na-efu ọkụ m nwa bụ nne gị Chidi ekpezie m mpe nke nwụ na ịgata ịgafelụ onwe ihe mmee gị Chidi ka ebe isi kemgbe abalị niile ụkwụ ga-akpabe ụkwụ ga-aba akpabe ebe eziri ume mmiri ikpe gị bata abata itele nzu tode tọchasị e, dibịa ka asọba gị asọba e, dibịa mberede ka asọba gị asọba isi ebe ịgala ebe isi ebe ịgala ebe isi obodo ịgala ebe ka onye ara e? kelewe nnọọ chineke gị na ọnọdụ m nọ n'ime ya taa mama ihe m eme gị mpịa gị ihe m gara apịa gị pịa m njụwa gị otele

chid ana m ata gị ọkpọta nkụ ahụ na-ata m anụ m ebe m ga-adị kparị m nye nwa gị nwoke na-akparị m ebe a maka abịara m maka ọdịmma ezinụlọ ozugbo ozugbo ihe a chidi na-eme ọ dịghị ka ọtọ nkịtị chidi nwa m ọ na-emezi ka mmadụ ebe ọ nọkwa nkalụ njọ bụ n'ofu mkpụrụ anya ji so ụgwọ o wee na-eme ụdị omume a kedụzi ihe m ga-eme biko wetuo obi gị iwe gị adị n'ọkụ gbaghara ya o agbaghara m ya agbaghara m ya maka ndị Igbo na-atụlụ isi eriwe ihe elewe ihe ego riri agbawa ya afọ enwekwa ihe ọjọọ obi m dị ọcha n'ebe Chidi nọ enwere m obi sara enwere m obi mgbaghara ihe mere wụ na amabịalawa echi m ga-abịa ji aka ndụọ ya ọdụ gwa ya okwu ị na-agata na-atamu ah, keke ịkwado dịka nwata mụrụ ọfụrụ ndị iru gị dị dịka ngwugwu ụkpa eke gịnị mere ọ dị gị aghọta ekwe m okoro akwa na ka onye uwe oke a osuji nke anwụrụ anwụ eh? ka m gara na ebe a ka m gaa nwunye ya na ọ kọsara m nkịrịnka agwa ruru ure nwa nwoke chidi na akpa si ya ngwa chi mgbe chidi na anọ ụta, echi na aka m bịaghachi ka m bịakwa Chidi okwu ka m dụọ ya ọdụ ọkwa nkata ka mụ na ya nọ na-akpa nwa amadi a wee lọta ọ hụrụ mama ya ọ hụrụ m o wom dịka agwa ogologo a buru ibu ụgbọ ogologo a dịka agwọ buru toro ogologo eh, eh, eh, o kwefere o kelere mama ya o kelere m mama ya akpọghị ya isi ka m kwuo okwu ọ sị mechie ọnụ na amadi na-ekwu ka na m kwuo kpaka m kịta ya enye amadi ahụike. ọpịagbuo m nwụọ ee ezigbo ọyị m akụkọ mma ka isi ebe ahụ zere onwe gị ụmụazị akịta obi fehe n'azụ oke na nnete na enete na m nwere ike ọha nwere ike nweta ya n'ụdị ọzọ ọ kakwa mma kama nwa ezinụlọ a ị na-eje n'ebe nwunye osu ji ka chịpụta gị ụkwụ n'ama ọ kakwa mma ga-echikpa ụkwụ n'ụlọ maka ndụ gị maka ndụ gị ha ụdọ ị ga-aghọta ị gaghị aghọta mụ na papa ya adịka ezigbote oyi mgbe ọ dị ndụ ihe eji aga ebe ahụ ọ kpọọ ezinụlọ ka na-aga arụ ezinụlọ wepụ ihe ọzọ na-aga wepụ ihe ọzọ na-aga ebe a na-aga ụdịka ọyị nwoke kama ọrụ ezinụlọ achịpụta gị okwu n'ama akọkwara m ga-echekwa okwu n'ụlọ maka ndụ gị ka ngaba anụgo m ihe i kwuru ọ ndụmọdụ ka ị na-adụ m ekelego gị ahụ sọsọ osisi nụ na ga-egbu ya egbu ọkpụrụ ofe ebe ka m lawanụ o gwara o ndụ adịrị abụọ ngwa jee n'ududo jee oludo ee ọ ga-adịrị gị mma ịnụ 10,000 ụgwọ ọrụ m ihe m ihe ọ na m ji nke nkewa advance ego igwe enyere e, m 10,000 ọ na ụgwọ ọrụ m ka ọ na ọfọrọ rụtara na nwere ihe ego onye nwe ọrụ ego onye nwe ọrụ mụ mụrụ ọrụ ego gị na onye rụrụ ọrụ chidatala 10,000 so mụ na m ọrụ ihe nyere m 10,000 ị na-asị na ihe m nyere gị 10,000 naira chidi chidi mgbe anyị nọ n'ụlọ na m na-arụ ngetiman ana m arụ ngetiman na township chidi ego ole ka ị na-akwụ m n'ụgwọ ọnwa ekwum ego ole n'ụgwọ ọnwa mbịangodo anyị gị 10,000 naira obiọma kpado gị ị makwasị gosi na wuli elu anyị gị 10,000 naira ma ọkwa na like dị 10,000 naira m nyere nyeghachi m ebe nyeghachi m dị 10,000 ego igwe mụ na ṅụrụ gị nye m 10,000 obodo ibu ọsọ karịa akarị inyebi m ị ga-anụ oji m na m ga n'oji m ego a ihe m ga-eji eme nchụ oji ndị enye m oji ị ga-emecha nnu ozi m chide nwere m ji ozi na-eme nchu ozi m na-enye m ozi ma ọ na-enwere idea ọ gwara si like ịnyachi mmiri ọ gwara ịlakịrị 10,000 ga-enyachi akụm papa nke na-akpọzi afọ mama otu agadi o tegokwa kemgbe otu erighị otu mama pụ na o ọ bụghịkwa ihe kịta nke na-akpọzi mama mm. mụ na ya kpara onye na gị kpara akwụ ihe m mama gị n'ụtụtụ awụ na mụ na ya ga-esoro ugbo onye n'ụtụtụ a ka ọ chakapụrụ n'ama chakapụ ọgwa m nọ n'otu a o ike ọ bụla o mere ya biko gbaghara nna m o nna m ee ama m na ị ga-echebe mama gị ị ga-echebe mama gị lee ọka ọrụ gị si aga chọọ chọọchị ị ga-echebe mama gị em agaghịgo m ugbo ugbo ka m na-aga maka ugbu a oge mmiri onwe m bụ chekapụ ke gị mama ga-achakapụ gị chekapụ ke gị papa ị na m n'otu a ìkíní eh? oh, kúlọ̀ Uh-huh. Tere. gbasara gị ebe idile m. oji. gị akpa gị. Ọ na-agwa okwu? Yes. Ọgụnwa. a, gị dị ndụ, eji ụta and gị onwe gị ma. eju agwa m okwu n'onwe m ma mana lezie anya gee ntị m agwa gị papa m gị na ya dị na mma yi gị nwoke anwụọna kwụsị ị na-abịa n'ụlọ anyị ma bịazile kwụsị ị na-achọta nne m echekwala na mụ amaghị ihe gị na nne m na-aga chidi mechie ọnụ mana echi m ga-echeta gị mechie ọnụ echi m ga-echeta gị ma ịsagara amadi ọha ihe niile anyị nwa na-efe ma ewere ya gwụọ gara chidi ifu ole ka ọ dịkwubiela ọnụ

ha sị m bịa zie nye na ụjọ ijere na-achị gị ụda na ị gaa ya enwere ihe ga-agata ya na nwere uru ọ ga-abara gị na ngwa na m baa n'ụlọ ga-abụrụ oche nọrọ ala enwere ebe na-aga ọnya sị m bịa zie nye ejikwara na nke mba ha nlele tofi ngida ya bụ eziokwu na-akpọ n'aka chiọla ka akị lee iji aka m gị ego igwe Eri oge iyiwe akwa lee ihe na-ezuzu lee ihe na-eme eri n'akụkụ onye nwere uche maka nzie gị gazie nwa ogochiri gị ọzọ ọ bụ nwa ka ọ bụ mmadụ tie gị n'ọnọdụ a ga-aba na efe ọmụnwa abụ nna gị ma steeti agajebụ bụsụ ọ bụla ịbata anụ na kwuere ihe ikweri ma dua ma ndị eji ọkụ agbagbu unu ile onwe gị chọrọ ịla nwa ọbụla get out zupụ ebe a ekwula ichere kwudo ahụ ehe ọ ihe mere mba nna bụ nwoke ị ga-ekwezi ihe m gwara gị ọ mgbe ị ga-aga nga ahụ dara gata otu bịa nga mmadụ akpọ m ee na shọpụ m na mpọ m o jikwuru na mbịakwa weta ego eji elie mpa aga m ewetakwo nwa naira o shishi aga m ewetakwo ana m agwala nwada alụ anya payo gwara Nneka. Eh, papa. Hey. Papa nne. Ah, ke ịbatazika n'oge. Chimọ kịta ka ị kapụrụ wee batazie n'oge otu a. Ama m na nsogbu adịrọ. Ada nwanyị jide ka nsogbu adịrọ. <laughs> Nsogbu adịrọ ya. Eh? Nsogbu adịrọ. Ka ekwere mama gị. Ọ lọtabeghị kemgbe ọ pụrụ kemgbe ụtụtụ a. Mama mama apụghịkwa ya. Anyị ka na-atụ n'anya ya ọ bataghị. Hmm. Eri mgbe otu ahụ ọ pụrụ. Na ọ batabeghị. Na ọ batabeghị. Eh, mmiri ị na-esi kịta isichago ya <laughs> eh. isicha nri a kịta itinyere mmiri m ga-eri agụrụ na agụ m eh? imechazie maka na ị na-aga shọp ịpụzi e, e, e ebe ahụ ebe ọbụla hụrụ mama gị mana shọpụ ma na-ahịa egwu ya na nsị na o ji ije ji ọsọ lọta na nnụnụ ụlọ na-echi ya na nchọrọ iji anya ma abụọ ọhịa ka nsogbu ghara dị. maka nsogbu ama ndị hmm. sogbukwa hmm. n'ụlọ nsogbu ama ndị chaa chaa ee baa n'ime hmm. nnọọ obere oge ka nticha butere gị mgbe ma ọsụsọ ee eh? ma ọsụsọ chidi chidi n'obodo a chidi na-akparị m chidi chidi n'obodo a ma agwa ya na-emewe obodo enwe na enwere ndị nwe obodo a m ga-agwa ya na ebi m ụzọ tokorobịa kwa chidi chidi m ga-egosi ya ihe ọkụ ji ntị oke eme gwa m nke eziokwu ebe ka isi na mbuga eje hmm, ụdọ ndị ụlọ anyị na-atụ ilulu si ịkpọ jere awa ahụ eburu eje nnukwu ọjị a sị gị duga na ke na ke mama na ebe mama gịnị mere si ihe e mere chidi anọghị ọhịa iberibe ahụ lechara m anya site na nna edina ma ya na-ama isi na ihe nji abịa bịa ha njisi ka m bịa hụ gị ka iduru gị ebe ahụ ka a nọdị ana ka m chidi mana mama ama m isi na akwa ma ọ n'ime ọhịa ma ọ n'ute mana m akwa atọ ka nkịta na ama m isi na njisi ka iduga m ọyị m akwa m ga-agwa bụ ezigbote oyi udike rapụ nne chidi rapụ nne chidi na ihe dị na nne chidi ka aka ekpe arịwụ aka nri ụmụazị eh? achọpụta ụmụazị chidi abụrụzi ụmụazị ọ chọpụtago na ihe na-eje nnukwu nri adịghịzi mma kada obi adịrị ya bụ chidi mma ụtọ gị na-ekwu ihe ọ ka mma wepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ ụdọlee ana m eme ụdị ihe ahụ chacha na-abịa ụlọ ụka ebe anyị etiri m ezigbo nnukwu echichi abịa na omenala awụme nze enwekwara nwaanyị nwaanyị mara mma chapụ achapụ ngwụdọtụlụ ihe a ọṅụ ara dara ada n'ụlọ mbịakwa na ezi ara dara ada tụlee ya ka iji na-ebo n'obodo obubo ụtọ ịmakwana nwa ụdọ nwanne m ịma m ụdịka ezigbo ọhịa ngwa ka anyị kpuo mmanwụ akwụkwọ mmanwụ ka anyị kpuo ya ị naghị eme ụdị ihe ahụ mana ka m tinye alụ dịka ezigbo ọyị hmm. dịka nsị gwa gị ya gwa nga bụ ezigbo ọyị kama ara kwụ ọtọ nne chidi ga-etinye gị na nsogbu ọ ka mma ka e nwewara dị be gị maka ndụ gị maka ndụ gị maka ndụ gị asegbuo m iwe elie m ushi mana mụnwa ụkwụ m na-abụ a iduga okwu ofufu ofu gaa ebe nne chidi si <laughs> na efuru m ana mbe m ụdọchegodi ana nwaanyị ajabi ọ na akpọ ọtọ <laughs> ọbụla na-ekwugheri na-abịa ebomebo ihe nne na-ebomebo amaka gị hmm. m n'anya nnọọ hmm. gị maka ụmụazị a ekele dịrị chukwu ha otu ha ncha n'ime eh, eh, eh, m na-aga nzukọ ana amajezi n'oge ụmụazị a ofu ụbọchị mmadụ anene ha hmm, daalụ jee nke ọma o ana m apịkọ ọlụ ga-akwụ ụgwọ Beche. ebe na-aga. na-aga. Ka ebe m na-aga. Ka iji wụrụ m ka mpa m na-aga hmm. otu kwa gwụla gị sị gị ma na-aga aga ma na-ala ala ma na-agafe agafe ma ihe ị na-elu ofe elu ofe anwakwụla m ụkwụ ga-akpa n'ụlọ a agwụla gị aka gwaba gị ya bifọ chidi ọmgbe ọbụla hụrụ m gị na-ekwere ihe o n'ọnụ na-enwe ike buru emere gị eme na-ekwu eri ihe juru gị n'ọnụ nwa efulefu elebe mma gị nọ ebe mma m nọ nwụrụ ọnụ iji eri ji eri ede ajụ m ebe mma m nọ nwụrụ ọnụ ọnụ gị ahapụ gị mkpụrụ obi gị ahapụ gị sị gị jụọ m ajụ a nsogbu anọ aga m egbu gị ọnwụ gị aga anụ m n'aka mana ihe m chiri meke mrawụ aga m agwa ndị obodo a ihe gị na mma m na-eme ka ọnwụ gị ghara ịnọ m n'isi ka ọ nọrọ n'isi obodo a n'isi mfe vileji anyị aga m na nna edina nne gị na-enwe iberibe okwu arụ ihe niile na-eme na ezi nga ewekere atọ gị ụtọ ibido ekwu nyecha agwa ndị obodo jeza agwa ha ọ gaje obi akpọ ka ọ gaje ọnwụ na-esikwa m nke a pụọ nwa a megemegeri na ogwugwe arụsị ha ọ ga-eme m ncha esikwe nke ọsụsọ pụọ anọghị ekwu esu dị ka e ọ ga ga nwa iberibe na-atọghị m uru onwere nnọọ ka izu ike taa mm. ka izu ike na ikporo na-akwa nke ị na-ezu ike tata ikporo na-akwa ka ị na-ekpu na-akwa ka mụ ha nje onwe ebe nche ije emesịa ka afụ na nke ị na-ekwekwanụ m n'aka ka ihe anụ ebe ọ na-ọsọ onwe gbasazi gị mba ịbụ enyi m nwoke wee sị ka njọ na برد ọgị na-akụ ugbu a ọgị na-akụ ugbu a eh, ị eh, eh, kwesịrị nọ n'ụlọ akwụkwọ ugbu a ka ebe ị na-aga gịnị mere iji e ụlọ akwụkwọ papa agụrụ nnukwu akwụkwọ n'abalị ụnyaahụ wee si ka nzu ike taa n'ihu ị gụrụ nnukwu akwụkwọ ụnyaahụ isi ka izu ike taa mgbe anyị gụrụ nnukwu akwụkwọ ịgụchara gụọ ma filọsọfị akwụkwọ niile ihe kara ime ị nụrụ n'ụlọ gị n'ụlọ ụlọ chụọ ofu ihe bara uru ị ga-eme mara onwe gị uru eberechi papa papa ịkpọzie m ya ntowe gị ntowe gị eberechi arụ gị ekwere gị agwa gị eziokwu ịga ụlọ akwụkwọ ihe arụ gị gwara gị ị na-agagharị ị na-agagharị dịka onye na-enweghị ebe dịka onye na-azụrụ azụ dịka onye ara isi ebe gara ebe isi ebe gara ebe eberechi isi ebe gara ebe isi ebe gara ebe chịkwa ụkwụ n'ụlọ chụọ ofu ihe bụrụ na ị ga eme bara oge uru eberechi oge a na-ekwe eche mmadụ oge a na-eche mmadụ okporo okpoko gburu ntị chiri ya ijiji na-anụ ntị ijiji na-anụ ntị na-eso ozu na-aba n'ala ili oge adọrọkwa iche na ịka wuo okorobịa oge adọrọ bara nwoke uru ana m agwa gị okwu okenye ekwusigo m biko abịara m eze mmụọ ebunyere ịhụ eze mmụọ ka ihe a ga-emere gị eze mmụọ prapụ adịghị m shọ ma ị ga eme m ihe nchọ onye bụrụ ịhụ eze mmụọ bịara onye ya na eze mmụọ rụgọ na-amaghị obodo ga ya na onye ya na eze mmụọ na-arụ nwere ike imenwere gị ihe ọ chọrọ ịchọkọ ihe mere gị ka ha ji mere gị ife mere bụ na anyị na-akwado ide exam n'izu ụka na-abịa mana enweghị m isi akwụkwọ enweghị m bren isi m buru ibu bọs mbụla isi adịla n'ọnụ isi mba awụrụ maka aha hapụ ikwu mgbe ị batara ya ka mma na enweghị nọ gị n'isi ọ bụrụ gị kpọchiri akpọchi mana ebe nna anyị ukwu na-anọghị ya aga m ya hmm? ama m onye ị chọrọ ka o mere gị ịhụghị ya mana ihe ahụ ọ ga-emere gị aga m emehụrụ ya ị ga-eweta 5000 naira 嗯 the 5,000 to get Cause uh, oh, oh, here again, how i ọzọ ara ara onye hụrụ gị echi aga amata aha gị e, e, e, ebe ị nọrọ ọgwụ iji ele ezam legbukwa onwe gị kewo kwasị ihe onye rọtara ka ọ na-eri ọ bụ na-echi ugbu a ememe ego anyị kee eke kewu kem ah, Pastor. Hmm? ngabe ka nnaba na anụbụ m ihe niile ikwu ka m ma ma mesite nwanne nwoke tupu ọ bata nwee ihe nsigo na ya dị e, ihe mere n'ụwa a gwara gị na mbụ ị ga-ejisi ike n'ekpere hmm? mm. jisie ike n'ekpere ee mana o nwere ihe m chọrọ ịgwa gị hmm? Hmm. gị laruo gwa nwanne gị nwoke si ya na m chọrọ ka mụ na ya hụ o nwere ihe mkpughere m nwetara na mụ nsọ ya biko na ọ dịghị mma ọ dịghị mma gwa ya ya bịa mana pastọ ọ ga-ekwekwa n'ụbịa esokwala ndị enyi ya pụọ ya bịa ka mụ na ya hụ hmm? hmm. oh. If you tell them say you wan make money, maka si gị weta nke iji bịa hụ arụsị ego na onwe ya. Arụsị ego go double your money o. Oh ọ̀gẹ̀yẹ bí ẹ tàn sí. Alùpùpù tó gé bí ẹ fẹ́ di ké. Oyóòrì ìsù five thousand naira. Oyóòrì olùdóòrì olùdóòrì olùdóòrì ìsù five thousand naira. Oyóòrì oyóòrì oyóòrì oyóòrì ìsù five thousand naira. Oyóòrì lébà oyóòrì oyóòrì oyóòrì. ọkwazi ihe nke anya m na-afụ ara e, ọlọzi eberechi enyi nwanne gị nwoke otu ụzọ ị na-afụkwa ife n'anya gị na-ajụkwa ma ya ajụ anya m afụkwa na ntị m tata obodo orue na nke etu a biko nne ihe agba nabapụ ụnụ ka nna aka nchekwa n'otu biko naba naba naba naba ebere echi agba n'ala o na-alụkwọ nwa n'azụ na-achụ m arụ hei chineke meghee ah, otu ụzọ arụ emere n'obodo a alụ ịmakwana ọyị gị nwoke na-awụzi ala chineke ọyị nwoke ka ọyị nwoke nke ọ ọ na-ajụkwa ajụjụ otu ụzọ ebelechi na-ayizikwa ala afọ m ebelechi ọ na-epe ikikọ na-eme aka n'isi na-achị ọchị sọsọ ya otu ụzọ otekwa ka nkụchara ihe ọba nne gị ịwata dị ebe ọ nọ ihe nke a oo ebe na-eti nna nwụrụkwa nwayọ oke ya bụ imelụ ahụ nwanne nwaanyị gwa m na ị na-apụ ara n'obodo ebe mana ị na-ebe a na-egwu mmiri na-asị m ị na-apụ ara ebe mụnwa na ebe egwu mmiri Chidike so ị na-achọkwa m naanị ịmụ nwa wee nọrọ ebe a na-egwu mmiri ah, chere chere ka m biko mba Chidi ọwụ eziokwu Chidi so onye ewe eziokwu Chidi afọ ọtara ṅụ mmiri ịwa ajọ mmanụ afọ ọtara ṅụ mmiri Chidi afọ nata m mmiri oshim n'aka e, mba o shiri n'ụkwụ oshidi n'aka no wonder ahụ mụta nwa ahụ atụghị aka agbanwe onye oshi agbanwe onye ọjọọ Chidi ọhịa ihe ihe i mere mere nwa ji agbanwe onye oshi agbanwe onye ọjọọ Chidi ịgbara njọ ana m agba njọ ana m agba njọ ego igwe isori ego ahụ amụmego ihe ọwụ ewo Oh. ịhụrụ ihe gị hụ ego ị gaghị ajụ ego ana je gị ajụ <laughs> lekwara anya ịhụrụ ego ego mbụ jụwa ego na ego ngịrị iwu ajụ ajọ mmanụ na mmadụ ego na ego ngịrị ịhụrụ ego iri ego mbụ jụwa ego na ego ngịrị gịnị ọ gbasara m ịwa ajọ mmanụ ihe metere ị isi iri na afọ ka ga afọ afọ ka ga keki ime ọ dịkwa mma ha oo nna anyị ịgwa m na ị ga-abịa mbọsị ụka hmm. mgbe nọ n'ụlọ chegide gị chegide gị chegide gị anyị afụrọ gị m wee na-echesi na m amaghazikwa ma ọ dịkwa mma hmm. ama m na nwoke nwoke Chidi eh? ịma na otu ọnọdụ m na ya si dị a ga-ekwe gị gwa gị na m bịara eh? abịakwara m o maka kachasị njọ wụ na chidi na-ebozi m ebo na-akọsasị n'obodo na nna edinezi gị na-amaghị isi dee ihe ọma ebubo a na-ebo nka njikọdị gaji abata ụkwụ oge abụọ ma ọ na-eji iji ma na-acha ụcha ma ọ bụrụ ahụgụtụgo m ya njikọdị oge ọzọ peterike wee ka a hụrụ nwa na-eji ebo m ebubo a na chidi na omume ya gbaziri mmadụ chidi anaghịzi eme ka mmadụ nye ife ọbụla o gị o mee gị ịya agụkọ ịgụkọkwa n'ife ọbụla o mee gị kemgbe di m nwụrụ ọ dị ka fa m di m otu akwa ka ha si wee so nwa ma nwa ma wee na-emezi na-emezi omume nna amarọzi ebe o si esi ya biko iwe gị adị n'ọkụ gbaghara ya o anụgo m ihe ikwu ama gbaghara ịma oge nnukwu di gị dị ndụ ọ ezigbote ọyị mụ na ya dị na mma ahụrụ enwere m ịhụnanya n'ebe ọ nọ ọ bụrụ na agbara nchedị ihe ọ na-egosiwa ịhụnanya ahụ hụrụ ebe ezinụlọ gị nọ bụ ihe furu na nkịtị ee wetu obi agbara m ya ka ndị jụ ebe m na-eje otu anyị fụrụ ha si wee were di m di m wee nwụnarị m otu a ka ha chọkwa na nwa m nwoke uche ọnọdụ chidi na-ewutekwanụ ma onye ọbụla nyekwalụ m aka onye makwalikwa o ya emelụ m maka chidi ya mekwalụ m ya mm, naanyị ọ dị mma biko ofe eh, eh? esi nabata ya eh? biko gbaghara ya ka m gbanaba ka m jee mm. ahịa maka na ihe nka nwere ime n'ụlọ akarike mgbe onwe nakwa aga nzukọ ndị obodo ka m gawa oh. jee gboo jee gboo ego igwe ego igwe ego igwe ego igwe onye na-agba m oku onye na-agba m oku nọ n'ime ọhịa onye na onye bịa n'ime na-agba m oku onye onye ịdị anụ ntị onye na-agbam ihe adịrị ntị chọọ iji ụgbọ m ga ga ga ga n'ụlọ ọrụ gachiri ma na-apụta aga m ịkpara ahịhịa ana m ahụ na anyị na-agbam ego igwe ego igwe ịgbụgịrị ha akpọba aha na ntị ndụ mmụọ kesị ngịrị mere gaa n'ụlọ ọrụ gachiri ma na-apụta ongịrị ka mere m gị ngịrị eleghị ịbịa nga bụ ime ego igwe ee ana na nga ego enwere m bịasị nye m ego ọ bụ sịrị ụlọ ọrụ m rụrụ ọ ga na mmịa ọ nga m ga ndị nna nna anyị gwa ha sa achọ m dibịa kụrụ m ha rụọra m ụlọ ha obi agụ nga m na-eme ihe isi isi bụ isi fere nga gee ntị m agwenwe gee ntị m na e, e, enwe dị onye ga enweghị n'ọrụ ịbịa n'ụlọ ọrụ mgbe enwe n'ọrụ otu m si wee chee aga m akwụrụ na abụọ ụgwọ nwere ihe ga-ewepụ m n'ahụ ịbịa ga abịa m banye m ọhịa ihe gị m ebe niile gee ntị m na-eso m ihe na-eso m esu obili fegide fegide febata nga e e m nọ fe e ka nwaka ebe febata m wụọ ọṅụ ghọọ nke aka nnụnụ ị na-anị ya efe akwụkwọ ya ọzọ mgbe ọzọ ego igwe ekwusigo. mba ekwusigo lokal gọọmenti ekwesịbeghị m ọzọ ọbụla ka m nọ ọ maka ndụ gị maka ndụ onye ọ gị nyere m ya maka ndụ gị ndụ m eji m protektọ gbasie ya nubere m isi n'ihe m na-agwa gị ya enwe nsogbu Pale wa walu pulu misi. Alelele. Ebe ọbụla ezere nsogbu, ebe ọbụla ichiela aka, ichite nsogbu, ebe anya, nsogbu. na-akọ. Ebe ọbụla m na-asụ ekwu eji m aga nga ahụ, enwere ihe na-eme Ebe ọbụla m na-ele anya, egbu m ugegbe anya ele ya, enwere ihe na-eme m, enwere ihe dure n'isi. N'okwu owu ọrụ maka gụnwa, m ga-asụrụ mgbe niile m na-ala isi. Kama m m ga-azụrụ agụba mgbe ọbụla o sete m ya kpụchapụ agwala m gị abịaghakwala esi ọzọ achọkwala m ọzọ maka ịchọ mụ ịchọ mụ ịchọ mụ esi ọzọ chọrọ mbata n'ime ọhịa nwere nwere nchi nwere nwere nchi kwere nwe onye nchi nchi onye ama anya ọkwa nye mmadụ enwere nchi ihe ka ị na-anị ya ego igwe ego igwe m nafa agwa ya ego igwe ya ha anụ ntị ya ha anụ ntị ego igwe agwa chịrị achị anụ ha eburu isi ntị esobe ya ego igwe ekwere anụ anụ ọhịa bịa nga abịa ngasị mmeruwere n'ishi esi ọbụla ihe ọbụla na-egbughị egbu na-ebughị egbu buru m bata n'ime ọhịa nga m nọ kwere nwa onye nchi maka nwere nchi ha ka nụ m kwere nwa onye nchi ya magbuo onwe aga m na isi nga ị nọ adịrị m eruwere gị isi maka nwere onye wụọ anụ mpama bịa ka m na-akpa ahịa m ji aga ahaziri ndị mmadụ ihe ịbịa ga fere ka egbe mfeto m ruwere gị isi ọrụ na ga-ekwu owu kene aga m azụrụ klipa deme n'ụlọ na-ala isi m stedi aga m eruwe eruwe mpama ịkwa mgbe ochie ọzọ if you tell them say you wan make money maka si gị weta nke iji bịa hụ alụsi ego na onwe elu ya taa. Kedụ ebe damu in ji can da kai ne na can da bar bago akwai ba yanzu na ga mu a nan ha na-egwu egwu ngịnị kwa mgbe a na-egbu ha fọm ndị a nọ bịa kọwara m moto kịta kịta ahụ na igwe ama m na egwu m biko ama m biko bịa bịa bịa na na nkịta biko na bịa bịa bịa bịa agba m adịrị gị na agba m adịrị gị kezi ka ka mkpụcha mkpụcha mkpụcha mkpụcha mkpụcha ya gị mkpụcha ya gị tere tere tere Mike Mike Mike Mike maịkị, ife dana Toma! Kebisi. No, no, no, no, no. This must be a dream. Toma! Hmm. If I pull again, no. Allah, Allah. Mike, Takanola, wake up from dream. Aburo ọ̀rọ̀ mọ̀ kìí na fífa. Aburo ọ̀rọ̀. Tuma gidi ba. Tuma. Yanim. Kife mẹ́nu. Kéko si mẹ́. Tuma gi. Tuma. Tuma gi burúkú iná. Ọ̀nà ọ̀nà chere chere chere chere. Kebisi pìtàkìtà. Ẹ ṣe mí ní ìjìnlẹ̀ wẹ̀ bá ṣáà wẹ̀ kì í fẹ́ ní mi sí. Mike akụkọ ọ dị Mike o nketa ka m na-akpazi Mike I'm a basket maker papa hey Mike na-ene m ndị nwa bụ akwụkwọ na onwe ya kwụsịkwa akwụkwọ jee ebo ndị nụ na ọ gaghị setụrụ nkezi hey Mike na nke ikpeazụ a ka m ghọtara ife ụmụaka na-ada agụ n'egwu asị gịnị last school na scam Mike nekene

negoro negoro mike negoro mike negoro negoro ana m onwe m ebe a ka na-abụ onwe m chukwu m ife mma nkụziri tupu ebe dansị obodo anyị bịara ka m na-aba moto pata moto pata moto ma nkụziri gị ọrụ tupu tupu ya ya bata moto bata moto moto ಗೊತ್ತ ಗೊತ್ತ ebe a ọ ya na nke nke atụ na-achọ ịba ma alụọ Don't worry. Don't worry. Eh? Ma wa ki fara do. O nke bo nke bi na atum e, na atum. na eh. Kai. worry, ma wa ki fara do. Nigudi, nigudi, Iga maka. Iga maka. Ma biko nkata na akpa. Kezi kezi nye bizinga na ka gidan. Ya ogono ga akọ. Ogono ga akọ. ogono ga akọ. ihe m kwuru bịa nga na ka hụ m na nyere ịgba gbọrịgbọrị ịmara ihe ere mma gị were ego m nye m maka gị ma ị na-enye dị m ya mma mana ga abụ otu onye ga-anwụ nga anyanwụ <laughs> abalị asaa abalị asaa ม้นหนึ่งไหวนะปะ